forgot to tag him, but I know I just mentioned his name. I forgot to tag, tag Okongu. And you tag J-Pipe, wear belly face. Eh? So, you tag them. Thank God, today is Wednesday. I am off. You guys are highly welcome. How is everyone doing? I hope everyone is doing just fine. You guys are highly welcome. Tag your friends. Tag your well-wishers. Tag Umunegi. tag akwara m ndị kidnapa tagara m every wee ma ndị na-ezu oshi especially ndị na-ezu oshi na south east ara m ha because I have a very good information this time around ara m ha all these kidnap all these boys enweghị ha ha na-arụ na-achọ ndị ha ga-eburu they know we have a new millionaire a new even not a millionaire a new billionaire in our town enwere new billionaire in our town so tag aram what I go share am this page share am this live program uh, for those of you that don't like my program please clear road for my page I, can, I have discovered that replying to some of you were waste of time to my person. What I go? I have seen mpostu here. there is no need of replying to you guys I'm m on na live program ka m ga-apịnye because sometimes I don't even have time to go back and check them tagara J J-Pipe tagara m every person ịma will kidnap. ndị ọla ịma all these young young boys nọcha na east enweghị ha na-arụ gwa na anyị nwere new billionaires confirmed by um, okongu dibia you go? uh -huh. bia this person that is requesting do not request my live video ịghọtago tag jee paịpụ tag ashawo nwaanyị ya ịghọtago sometimes try send data to people for no if you don't have data don't come watch me i'm not sending data for you i cannot be sending data for what will save you as i dey announce why would i say if you talk now i will press you i will pay you again my message is meant for people who need data not for you Yashiri yawuru mashiri na ogobo. Find a way jena and data. Hmm? Ija anotu na ihe niile ya wuzie data ige ji abịa watch ihe ga-abara gị ga ga-anata ya. Tag Ebonyi Lord son. Tag all of them na this video. So if you're coming to my page expecting me onye ọzọ ra gị ga-achọcha onye ọzọ nye gị data. You are wasting your time oh. You're wasting your time. Don't you ever come here to beg me data. Did you hear me? If you don't have money, iwe data gị azụ fon onye zela gị fon ị chọga gịnị na Facebook ịmaba eji anọ rema rema onions rema crayfish gaa na achọ onye gịnị gị data get out from here chi ga fọ for ya ịna-abịa gị data ọmụrụ ana gị n'abalị when you open otu na ana gị n'abalị did not ask for data ya wụrụ oge echi ga-enye gị data ka ọ mụkwara achịrị gị chi ga fọ ịsọ In iwe data made abịa ịbịa ịga asịrị okay ịma na ọwụ ka ịma na ọwụ nsogbu We just so uji nsogbu A man, ị naghị ahụ na oge echiwu nsogbu na this blue up, eh ị bịara nga abịa In nini that data ga be na no come here ask me the next time oh, for your own good don't try am oh. if you don't have that, don't come watch me which fan which fan Is that how my fan will approach me when he need data? Don't don't don't say that oh because I'm not here for that kind of thing. Don't ask me that at the wrong time. Now, gị m ndị kidnapper niile nọ na east. gị m ndị everybody na okongwu te de si eten de ka ọ gị na-anakpọ ya okongwu hmm? na oshina jee paaki jee kem kemshi ya bịa ike ya na ọ gwara anyị today assistance na JPAC mekiri over 100 million naira na China ọ gara ọ pụtara na live program ya gwa anyị that pipe made over 100 million naira so boys enwe aka ọrụ eh Chumanu J-Pack because all game MC in a different places this time. And that December, and a lot of Chenuyon, Oji, Nani China, and I'm a cook and call that time. I wait, you know. Oh, by this time now, J-Pack worth 500 million naira. I'm just giving you guys the hint. As it is now, J-Pack went over 500 million. Because as looking at where the other are up to, But what I Pokwara 300 million. Let me not exaggerate. Okonguti biana potazi egwu anyị that J Park naanị China office that's what this uh, electric whatever. Now J Park we're up to 100 million. That means now we are looking up to J Park about 500 million. And the one here potashi no wo dogu. No dogu ne dogu wine eri gone because go gone. So J Park is the richest millionaire. Even not from the Abana billionaire. The richest millionaire in our town. So alert them that J Park in G G or oh, J Park G G G Ma on your panyere area. I see J eh, M Okeza here Okongu Biabagwani alerted us that J Park in our water China hundred million ego surplus. So because a lot our men, our boys say no na no na east. Chia, I with a new touch. So a lot them ebo la hano hand and weibo any corner part of hand hana wibo hachere J Park. That share J Park bu money. Okongu tibia mekore bia gwanyi on his live video. And the many people are saying that we are jealous in J Park because we make too much money. Jepak pac now made too much money. So, enwere ndị ego ahụ ga-abara uru. Ụmụaka ndị you should be kidnapped this time around because ndị otu ya mere anyị ji mata na J-Pac nọ na mma. O ji So we need to look into Jepak. Jepak because you need to go to East. Gake that money. And I'm not getting with the latest billionaire now in town. according to Okongu. And Okongu in the Udopon 500,000. Near Ebony, Ebony lost son 500,000. Near Wagara, Wagara, Wagara. Obom wine, Ike, the rapist himself. Nye, and also another ex-convict. Genye Poya, another um, 500. So, egori too much. ịpụta gị onye a siman jikwara kpọọ gị nye gị 1.1 eh, million eh, onye ka akpọọ gị em eh, gịnị gịnị na nke itiri na egwu enye gị 500 so money plenty money plenty there is a lot of goodies to share to the boys so bikonu for our own betterment ka asị na ego ọwụfụ onye ga na-eji ya kpam ribroku na enwe ego m ji I cannot come and tell you that enwere eh, m nka emetere eh, m nka emetehu eh, m nka that would be lie. Okay, okay, okay ara ị ọkpụ nne gị otila ewetagolo so for us to now to stay that enweghị new millionaires and new billionaires in town that will be so Okongwu thank you for giving us the information ewetago that J-Pipe worth 100 million. You said it in your live video. And the many of you, nke adịka toro toro outreach, nke adịkolu ya dịka ọ bụ na-akpọ ya gịnị gịnị ọba agalị. Ọ pụtakwa be nwaanyị na J-Park nọ na mma So J nwaanyị apụtakwa be anyị na owo odogwu na ọ no n'ụlọ na-eri ego na onye ite ihe ịrụ ọrụ. So everything is now matching, matching in one places. Everything now matching that, in one accord. Now, Okongwu dibia get in here. All the time you be here, get in here. I would like people to listen to your video before I start to analyze you. Otala, get in here. Get in here. You know, she. That's scam. Uno oh putara. Uno ekona ija uti waja waja zuani. Work unu gabo the money. That's Oshi Gina Jepa Kizuani. Ile charem no the whole Igbo. Une present the account. atụ ego unu skam anyị gị jee paaki and waja waja mgbe ahụ niile unu na-azụ oshi ahụ den unu ga-egbo that money now ịghọtago because waja waja with the organizer all the one trade the scripts emo eh, eh, eh, jepak ebupụta the scripts na social media onye onye arụ ọ dị ọrụ okongwu dibia ego ahụ niile unu sụrụ that time people gather and contributed money unu ezuodo shi unu ga-ebupụta ya unu ga-ebupụta that money ishi may give away share the video if you want me to do give away share the video share it too eh and let others because apam ngwongwo anyị ga-ajụ olokongwu dibia a lot of You want to ajụjụ ịghọtago apam ngwongwo ịpam ngwongwo You want to go? So share the video, broadcast it, tag all of them, tag Wagara Wagara. Ashe madam do give away for for us hunger day body. And here, share the video now. Share the video, share the video. You know. You want to go? Mm -hmm. Keep sharing. Now. Tag waja waja. Because waja waja balanki tama adoba taka oge ni here. Because you walk here and on all the ewu ana ama You want to go? Waja waja. plant the deal mgbe okongwu na jpark skamụrụ emụ aha ya aya ya na ndo mgbe Park na okongwu dibia skamụrụ aya ya na ndo ịghọtago so if you guys have forgotten maybe okongwu don't know his history before ya bịa gbakashi ọnụ na in a year 20 i think 2022 or stroke 2021 straight 22 waja waja planned that a Ghana set Okon Gutibia up for him to go and start doing first plan with it. What emo with Keza emo eh, Keza Ayayanando. Her plan yakade shile gumi wayo. Now, a set charge your I should leave all this and and oh yeah. Otila. Singapore. Singapore is something with a family problem. Go home and deal with it. Get out. Get out. You have family problem. Get out of here. Go deal with it. Don't deal with it. Also. You want to go? Now. Okongu tibia. Eguga. Aya yanandu. Guga yoshu. Guga yoshu. Guga yoshu. Guga yoshu. Guga Waja Waja had to communicate with uh, JPAC. Shia, uh, how are we going to do this? Now, the money, I'm going to account to huh? What, uh, do, you, do you understand what happened? The money, I'm going to account to huh? Hey, be the plan, eh, one. onye ka bịa uh, JPAC apụta na line hey okengwu dibịa ya ya yeah, na you want to kill okengwu gbagbagbagbagba draw fake alert fake alarm draw fake alarm everywhere team. gbogbogbogbo head stage you are the whole thing dey confusing dem madam gbogbogbogbogbogbogbogbogbogbo everywhere na eti every people started to put attention before you know it their boss ọ na-akpọ waja waja ewere akaụntụ tinye ọchọwa akpọ ọdụ ọya otila ịghọtago ya para ya para akaụntụ tiga akaụntụ onye ji how much was deposited into that account ego ole Kunu brebe den deposit ye inside that account. So owo tan ka these two criminals susuma ro shin. Owo tan ka won abo me organize susuma shin. They have been scamming for a long time. Nde sumo no shin. Oshi habit on today. So when you see Okongu bere to ashi, never put any put yank 200,000 no now. Everything are false alarm. There is no credibility in these two criminals. There is no credibility. So for those of you that will put here and listen to Okongwu criminal, you you must be mad. The same Okongwu gabachanda dibia video. Ya putayashi eh hapukwa dida dibia ni nwe nke ogu. ogwu. Ogwu ga putakwa again. Enyekwa ya ego. Ya gbapakwa ya gbagida dibia nka wa enwe be anya huru ya before. Na dibia nka gilekwa no dibia dibia ndi ni no na na line they are all hungry. Because of what? Abon Koko has made his own on social media. Now, all of them now have gathered to make the same money. Nobody should send me requests. I'm not adding anybody, please. When I send it, I'm request. I'm not, not add anybody. You understand the thing? Now, Okong, Owu Otak is Umaro Shingena J Park. He don't tell when they scam people for this blue app. Otela, when they steal. So coming out online to talk about Zion na Zion. We want you to bring out that person. But she shigibia defend them. Zion naga put two hundred thousand. Your record alone shows that you were born to be a criminal. Ego mgbe ị gbalara Ghana ụnụ na waja waja plan edetin ebe ole ka dat money nọ iji the money mee gịnị isi na the same jee pipe pụtara na ị ga-aga kwe eme ihe again ka ọ wụ na anụhụ ya na social media na enidowu na imere ihe dibia na gị ga-agba ego niile ahụ ndị mmadụ nyere gị where are that, those money we want you to bring it back because now you have started ihe ndị dibia ana m achụ ego niile ndị ahụ ndị dibia atụrụ gị gbarashina aya na na-emegbu gị wutu fos rumor unu ebukọ aya emena aya ya na unu abịa skamụọ pipụl jee pipe ezuzuru pụta gwa anyị that you will never again go back to dibia that any doll i mere ya that ị ga-enye people ego ha where is those money where is those jee pipe kotere ego ole na that eh, ah, ah, arụ business unu mere jee ọgụ n'ụwa waja waja oketere ego ole waja waja bịa confuse anyị na anyị nyere 1 million waja waja ị na-enye ahụ ụtọ mgbe 1 million ụkwụ ọ ya is he crippled ọwishi adịghị ya mma achọrọ m ịghọta reason eji were one million naira nye okongwu ana m ajụ ego ahụ na ụnụ pụtara m anya kpọngwatịkpọkpọkwa dị ka ndị amaghị ihe okongwu dibịa go, that money i gwuru wayo that time ari ebe the money nọ because ụnụ promise anyị anytime you go back to dibia that you will never do anything to be again. Oh no, we'll ban on some more. Okay, oh, Aya Otila. Oh, Otila oh, with this fake account. Oh yeah. Take out my block. I'm in the band. I get a mistake. Hey. Hey, my mistake. Actually, me block again. Because ah, I'm not sure fake account. I'm not able to. Hey, what I go? Now, I'm Okongbu Dibia. that money scamụrụ ndị mmadụ niile ebe ahụ where is the money ebe ele ka ọ nọ unu abịa you told everybody fake and fake narrative story we bought it ọdụ ndị bọtara because that time apụtakwa mbịa nye gị goto woto apụtagodiri mbịa nye gị weta nna m si ma gị ma jee paakị wu ndị oshi ma gị ma jee paakị wu ndị oshi waja waja is una master to organize all this crime maja waja is the head of the organizer of this crime Waja wajiga benya in account ego ahu. You will come and give us account of that money. Iga benya any account of that money. Because you naga just me, shiny chefuo. People like us is to remind all of you. You want to go? That money. Unu scamorani that time. Where are that money? Ebe kunu temene. Eh? Ebo le kunu temene ya. Ka m na Where is those money? If she if Okongwu go back to Dibia now anyị collect again. ahụ. Okongwu ka ebe We want to collect those money back. Ebe ole Now, I want to play your video. Ịma before Ane, ane, bulam mmadụ e no story ya. We want to hear your video, what you said, before we start talking about every other thing. You want to go? Uh-huh unu niile ri 500,000 em JPAC nyere unu unu ga-agbọcha ya all of you go wọla ya Facebook disregard any report guys please share this video guys please share this video disregard any report on this video please disregard any report on this particular video Only allow gwo ilu defend the ga collect that akwara But unu unu ga-ahapụ ya ka ọ lụọ ọgụ ya any party wey put hand go collect isi na preach you go collect because una anọghị mgbe mụ na idiot a kwuru okwu anyị kwuru you guys were not there so enye unu 500,000 for you guys to come and defend rubbish get akpara ready to yelego ahụ gbọọ ya that is how the whole thing will work oh so for those of you that will carry I get you I know I know they see you as long as you don't enter to come and lie with your propagandas emuna owa Zion one minute you not power Zion because you know man, oh, you guys are bunch of liars. You want to go? Now let's listen to Apa Apa Amu. In a query, in a query You need to brought to back. Eh, I brought to Quagge back. I'm Amado Hamabu Quagge. So him get you brought to back. where? Eh, where now. Okongu, imakwada you as imakwada you you offer you are the best of Hashegi rest in peace. You Imakwada you one on one. ịmakwa na ịnwụ gị anwụ ịmakwa na ịnwụọ dasị e, e, onwezi uru ịbara asistans na onweghị uru ọwụla ịbara ị ga-achọ ịbịa drọmụ drọmụ na-amụsụ ka ọ drọmụ na ndụ drọmụ na ọnwụ ka ọ drọmụ na ndụ achọrọ m ebe ị na drọmụ bak mbịa so gị belif ma na ihe enweghị chi n'ọdụ things I know that doesn't work eh Things I know that never work, that does not exist. Mbiasrogi. To, to do what? Eh? And I'm not collect 500,000 ikegi. All one 500 digi, richari bu onwegi. I told the bunny lost son. I oh my god, to get me involved. Yet I'm negwe. When na saga oh. war is war. Anything goes with after all my dead father, Jepak Jiaba war. Jepak John Pam war. So who the fuck is Umu Umu Umu Bonny lost son? Who the fuck is Umu? Yeah? who the fuck is ụmụ ya ahụ ọ mụrụ na-achọ na-akọleti ego arụ ji n'azụ ha nke nke westịrị ha ka hụ mma west dem delete them because nna ha baha uru ee eh? so ọnwụrụ ọbara ego ego a na-afọmuletilize na-enweta ịzụcha ha ha bịakwa bịa wuo criminals na ụmụ ashawo ọbaha uru so delete them let them let them all go ọbaha uru ịghọtago so ị bịara gị bịa ga fọmuletilize na na Ebuka Obi jikwara m egi nke a akụ ejikwa m egi this one ịghọtago e so ọ baghị uru because ego ejiri ụmụaja ahụ so they will turn out to be ashawo or kidnappers or criminals so ka maka edelitie ha na ka ịmatakwa na ọ na-eme ọ baghị uru so that is war kwanụ bụ nna m buru everything na-agba war so every none of none of family gị worth anything as far as I'm concerned what I Go. Now, let's listen to Itiri Agi Okongbu. The worst of it all. who oh. poor, ah, oh, You are poor at the same time. what I go? Anyway, let's go. Ogechi, you need to block to back. But before I start, J back, you even you US in the All this thing, man, I'm not surprised. all these things na-afịọ kịta bụ gị butere onwe gị ama m mgbe ife niile a mgbe ama m onye kpọọ m na fon si m na ndị zayọn na-akwụ ụgwọ Okonkwo dibia ị ga-ewepụta that person e kpọrọ gị na phone if you don't bring it <laughs> if you don't bring it hụna those dibia ị na-aga na nke ha amadu ọha ha ga-apụta kụgbuo gị Who Amado Aha ga-apụta kugbuo gị? Because this is the lie you told on you told to you told on yourself on this blue app na ya ya na ndo mere gị ya ya na ndo emeghụ gị. Ị ga ebupute ya. That person kpọrọ gị na Zion na-akwụ ụgwọ na ọ na-enye 200,000 na ọ na-enye nka. Ị ga-apụta bịa wepụta evidence. Anyị amarakwanụ ha onye ahụ ji wụrụ the team organizer of Zion Ministry. You have to bring them. Oh. You can't just come on, get all the 500,000 kind of towari ashe. You want to go? So. Defend the Zion. Can I 200,000 every month? So, upon play. Be in now. Pay on now. Come on 20,000 iji amali elu. Come on 10,000 in amali elu. Come on 5,000. Iko gi nwanyị weterele shiere gị ndomi. You are giving God the glory. Edowa gị na salary. you ọha ka ha ka 200,000 gịnwa gịchịnị kọlet ya biko nụ okongwu dibịa kpịnọ even to an extent bụ ịpụ infection onye eze Jesus nwanne gị nwoke ị kpọrọ na ndị kidnap ya as I'm talking to you now gị na ndị ndị ndị ndị arụ ala plan kidnap ga anara ego oke gị eh? brought out a voice note ebe ị na-ana ego iji agwọ kọmọn goloria o infekshọn i butere ga na-eti onye ga-enye ego iji agwọ ọrịa infekshọn ka a ga-enye gị 200,000 a month times 200,000 per month o wee goole ndị ndị biko iji ọta anụ nọ na ajet poverty atụrụ anụ na ajet ka ndị Zion ga-eme aproch hey fuck out of here. Come and get the fuck out of here. Chairman for are, are those things the children? Are they children? Are those things the children? Come and fuck off. Come and fuck, fuck your the rubbish idiot here. Hold on, let me even block your dirty ass. Anyway, before my block, okay, hold on. Come chugga the, come chugga the picture. Okay, come nyegi one woto woto. Come you one woto woto now before you get that fuck out of here. Chineka bongono. Idiots! You are telling me I'm, I'm trying to the de de delete a Bonnie lost son to Come on! Um, your Are they, are they living? When they have a useless father, are they, are they alive? Wait. Oh, so, a Bonnie son gonna damage other people. But so many, come on, oh, those people not get people weapon them. Come on, fuck, fuck your nasty ass bitch out of here. Who, where is that? Where is that idiot? no wonder no wonder ibe gị jechara obodo oyibo kpata ego lekwala gị see your condition no wonder ọsala gị na-aja ha open teeth go no go look for job and work and look like a responsible man iko come on fuck off who are, who are you even gịnị ka ọ kọm gịnị ka o dedere guys? let me even read ọshị you are threatening to delete upon you lost some children you are living in america and if if he cut this video and sent it to your work come on You're living in america ife kata anya anya anya lekelekela am i doing it have you ever seen me do video delete it i am doing it for him to get it fuck you fuck ebony son children fuck anything that exists from that idiot even you your own children will be deleted Fuck all of you, including you, you son of a nobody. Wait. Where is that idiot? Where is that motherfucker? Chineke bụọkwa ụnụ ọnụ. Look at them. Ụmụnwoke amụ everywhere. Licking ash, licking mouth. Pọnda gbagbukwe gị. Ụmụ nwaanyị ndị na open teeth ga iji open teeth eme gịnị? Ebe ga akpụrụ amụ ọnụ ya kpọfara gị ya kpọfara gị Come on fuck off from this place Amadu Ọha magbuo gị. Ya ya attacking you on America. Fuck you, fuck America, fuck nne bastard you are there. You can't stand up and start where this problem is. A bony lost son, potara. She had eh, a puta bomb at her And none of you are saying anything about Tonda Bobu Quagidia. It's your Tunda, that one running up of Frankenese. Me Tonda Stefan, Lamono Kenny. In a big bamboo in America. America, who would there? ndala ndala come on fuck the fuck out of my my platform amado amado ha kere kere kere he kere gine ekegbuo gị pekwa ya bịa kọọ idokogbuo onwe gị dịka achọ ndị otu ndị otu gbata ya sọ ha asịrasị ahụrụ oge echi ha susu puta from their hiding place idiot le ha ọ mata ya members ndala Don't even tell me who to include, oh. Don't ever tell me who to include. I'm not gonna hear about anything. To include you? I told him already. Oh, we go get Richard Don't ever bomb anything again and fuck you. If he, who, where is that? Actually, if you're threatening me, wait, if you're threatening me for joking in America to delete you in a Thunderbob I'm threatening I will delete your children. I will delete you. I will delete your children. If you don't do anything, Oswana Wogi. Look how many if he cannot do anything for what I said, may Thunderbob Wogi. Now I'm threatening you with your face. Hold on. Hold on. With this your with this your com look at you. You moron, I'm talking to you. I will delete you. deleting Negi, delete your generation, delete all your born and your born one. I will delete you. I said it with my face. Now what will you do? You swan. Thunder mabukwegi for you to come to my platform to to utter such utterances. Iwonye. Unu na anọ nga ahụ na-etretening ndị mmadụ up and down. Ebonyi son peye Yeah, but put the wrong information to be this. Imagine about this one, how many people? Imagine how many people for a long time. I was in the Kayagano, come and delete those rat or come and delete them. Delete those those trash. Delete them. They don't they don't want to exist because only one have a are criminal. Yana Moshrani you criminals. Delete them with no mercy. Wipe them with no mercy. Thunder fire, you idiots. Monsters, demons mgbe o mere record Should I get put that in o repụrụ nwaanyị na o mere nke a na anyị ga-emeke million you did not see it now let me open let me replay that record maybe you you you are daft na no go see am ọ mgbe cheap. Turn the Bob gị ndala mem wait let me play the record bịa meshọnụ let me let me check to ndị vụlụ like you na wait dala ndamusu bunch of demons bịa gee bịa gee ndị ndị ibe gị wait oru next month jee pak mhm. akọsọ problem mmapụta si yes na ebuka obi nwere m onye o mere abọshọn Ela nka m blọk gị ọya otila anaeje pak bụ ihe ha na ya planụrụ ya mhm. omewe ngala abọshọn ị gana chidi mụ dị nwa ọnwụọ mhm. chi achị wepụ ya afọ ime ọnwụọ I will make sure that I cash like 50 million. Because I'm the, the video will go well, well. So next month and next month. So Bacherum, or next month to J-Pack. My cause a problem. My potassium, yes, now Ebuko Bimurum, on your made abortion. The Makwamo, my oh, cause commotion, my potassium Ebuko obi and then J-Pack be a hand plan or ya. Or my one girl abortion. They get a treat them more than one or more. She achieved up female or more. I will make sure that I cash like 50 million. Because I'm like, the video will go well, well. So next month and next month. So bacherum. Or next month to J Mma cause a problem. Mma put yes now. Ebuko obi nwere onye mere abortion. Mma akwa o oh. Mma cause commotion. Mma put us Ebuko obi and J Park bi ha na plan ya. O mewe ngala abortion. Oya, otila. Mo de nwa. Ọmụọ chi I will make sure that I catch like 50 million because I'm the, the video will go well well. So next month and next month. So bachelor or next month jetpack. Ma cause a problem. Ma put a yes now ebuko bi nwere mu onye mere abortion. E ma kwa mu o. Ma cause commotion ma put a us na ebuko bi and that jetpack bi ha na plan ya. O me won girl abortion. The girl chi de mu de nwa she will be a ada fime more. I will make sure that I cash like 50 million. Because I'm, the, the video will go well, well. So next month and next month. So Bacherum, mm. or next month, Jepat, my mm, cause a problem. My mm, potassium, yes, now Ebuko Bimurum, Onyomid abortion. Emma Pamo, my cause of commotion, my potassium Ebuko B, and then Jepat behind your plan area. Omewongal abortion. They get a cheat, they more than one, or more, she achieve up your that female, or more. I will make sure that I catch like 50 million. Because I'm like, the video will go well, well. So next month and next month. So batch or next month to J-Pack. My cause a problem. My potassium yes now. Ebuko bimurum. Onyo made abortion. My kwamo. My cause commotion. My potassium ebuko bi. And then J-Pack be a near plan or ya. Ome one girl abortion. The girl achieved more than one or more. She achieved what a had that female or more. I will make sure that I cash like 50 million because I'm like, the video go go well, well. So next month and next month. So Bacherum. Go, the, thing thing plan planega. Is he not evil? Is he not evil? Let me tell you, unu unu. I call unu with the KJ soon. I call wula unu with the KJ soon. I'm a jeep, eh? In fact, I wouldn't know no where egg when I'm. I can make you an abba you, kwata kwata I call unu wetere. jeje And the evil you, you bring is the evil I will use and follow you. There is no peace for evil man or evil woman. Did you get it? So take that your open useless teeth. to monkey begi jagwege spam no no. Take it and go and shuffle it in your motherfucking ass. You didn't hear what I said? So fuck the fuck out of here before I fuck you out of this place. You you You son of a nobody. Chineke okwu unu niile ọkụ. Demons that gathered in one, in one coven and plan evil against people. And people will not follow unu how would you guys want it. You think you can plan evil to another person's child and your own child will live. Let delete them and take them out of this surface. You demons. Who the fuck are you? Iwonye? other people gburu ụmụ ga na-eji apị ọnụ ụdara this is the evil somebody planned and somebody will, not, will come back and tell me that okay why would that include onye nwe who is ụmụ ya ọ mụ demon will come out to be like demons onye nwe eh? Aya, you can't imagine somebody stand on camera Come on, let me block you here. I'm going to block Olange finally. Before i make a mistake bound. Okay. Oh yeah? Rest in You want to go? So, you all should go and... Let me tell you, I won't, any, I won't like any other person. You see, I'm a azoto. And when a content creator, all these people no gacho gechi, na me and them they talk. Kakwa na ashe anybody to help me. I don't need to help. I say una na money wey una dey look for. No be wetin I dey look for Facebook. Or to come and tell ehuna that evil match to match unu je bia kan ga eje match a unu. Unu judo ejudo sinu ya. Onye chiefulu chiefulu e match ya because onye unu choro. Unu achọghị ihe ọma. Ihe unu no waru aru aru aru aru aru aru aru. Evil, evil plans against your fellow Igbos. Evil plans against someone who did not believe in the same faith you believe in. Dala. Come and defend this Amusu. Who is Omunya? Onya Omunya? The same blood the demon gave back to. I go happy me hotorogo. What would they become when they grow up? Ndala. Come on, for fuck your useless rubbish open teeth. We we we no get muscle. Come on, chinga for come come come jenonyem berubia, which is useless okongu. Dala. Oh yeah. kpọọ that kpọọ that atụrụ infection chọrọ ịkpagbu last last previous months a na-akpọ lukata onye nyere onye onye achị enye achụ 200,000 onye ahụ ji ihe ego ji zụrụ je jee gwọọ amụ ya ọchụ na agara ada kpomkpom bikonu that voice note onye nze mere that time about this born criminal that united with JPAC a na-akpọ okongbu okongbu okongbu na ya na-akụ aka na amụ ya amụ ya na-ada kpokokpokpokpokpokpokpo o nweghị ego o ji eju ya ọgwụ ya ejewa na na local place ebe ọ ga-aga nwa ọgwụ onye ashenye ya 200,000 na eh, some people can believe any fucked up thing some people can just talk rubbish and believe any because he hated mmadụ come on fuck fuck you man let's listen to your trash that you're talking na-akọ eri na-akọ eri na-akọ ka ndị agbara agbara mezusu na brain Mm, and they can somebody pay no. Somebody go just listen, they gain again. Imagine two two hundred thousand a month. Gamma no pay no. Maybe they hear you, Chere. Ngabia can query one name. you need to brought to back. But before I start, J Park, even you need to use All this thing na me na abugi you onwe you. I'm not surprised. All these things na afọ kịta bụ gị butere ya onwe gị. Ama m mgbe ife niile a mgbe ama m onye na fon sị m na ndị Zion na-akwụ ụgwọ maobi mm. aka defend Zion. Ka onye ahụ si gị na ndị Zion na-akwụ ụgwọ ka person si gị bịa na-defend Zion are you are you afraid of the person? Are you afraid of the person? Call the person. We see every. We don't have evidence. We also need evidence. enweghị evidence ke ka m shi jee pipe ya bịa ijele ike ya na-agbagharị that one is the best evidence so far ịmanye ji wọrọ gị ịmanye ji gwọrọ gị ọkpa m delitie gị na ma wọrọ jee tak he still remain the target but all of you bịa bịa defend ihe unu amahụ n'ime ya unu na-agụ oh <laughs> ude na-akwụ ntu 200,000 every month anyị bụ m aja defend Zion. Hey. No, Even, let me tell you, I'm um, Okongu, Okongu Dibia. Actually, I'm going to I want to be calling you by your name, Okongu Dibia. Ehunana, I'm sure you may pour no man and you get shenonu. Give you for common 10,000. You got collecting. maka chikere mụ na gị nche gị mepe ọnụ na every morning ma bịa nye gị shigi yo na-enye gị thousand. okongwu dibi nwere nwere choice than to collect it maka chi Because you are thirsty for money. You are too hungry. That is why. Iko chande dibia. Na ha na-eme nke a na Na fake. Because money controls your life. It will happen. You are just useless as the way you look. Your look is useless. You are just useless as the way you look. So there is no atom of anything that will yield fruit where you are ịhụ na onye ara today nọrọ on the street Ashigi, go and be nashing this madman you will be collecting common 50,000 every month imehụkwala ya you ka ndị Zion pụtara sị gị defend wa ha to achọcha no thousands of people nọ not this blue app kongwu ya wụrụ gị ka could you imagine how stupid common 500,000 will make you sound you see how useless ozugbo unu na sound zi You guys are now sounding out of content. See how you guys are being useless. Open son. Aputakwala say, So, oh, unu, meeting now group pa unu no, as a content creator meeting. So, oh, unu na, plan, chona aputakwala koyeri. And you think people this smart will, yawru na owu na, na ndị be anyị na-alaiki ihe enweghị uru na ọbara ya na who go watch you okongwu who go just sit down and waste precious time and watch it? A man, a man in a coeli, a man that look like Onya Warabo, mother look at an eggy. Casey whole Zion, contact, can you go, get rejected? A man, uh, Zion contact, Yagi, can you go, hm, rejected, Ediconia rejected, and okay. Ntwana, you are living, you look like somebody that have already rejected into him. Eh? wusu I don't have any issue with Zion people mana ọ bụrụ m ime na mma eme eme amana ife anyị emesịa pụta chinzọọ ọmụ n'oge nzere onwe m mgbe o jee paakị my friends e jee paakị zelụ ndị a na a fa fa na akwanye bụ ogbughara ọbara very soon ị ga-abịa confam ọ ka esiri wuru ọbara very soon ị ga ọbara because ị kpọrọ aha iwo specific ịghọtago very soon ị ga-abịa conf ị mara the first time ị gbara agbagawaga na kubulaka <laughs> ah. you will not see a place ị ga-agbaga ị mara the first time ị gbarara gawa ke this time ị ga-ahụ ebe ị ga-agbaga ịghọtago so gị nwa na-aga agwa ndị dibịa ndị oshi na ndị ama dibịa ndị a na-askam ụmụ be anyị na-agba ha unu awụpụ ọbara ya wụrụ ndị sayọn unu na-aga ejisi vụgharị everybody na nke a mere na nke a mere ịgba dibia nke aga kọleti ego ga-agba dibia nke aga kọleti ego ga-agba dibia nke aga kọleti ego inwube ya wụrụ ndị sayọn na-enweghị oge ntawu ndị ogbuoro ọbara ee okongwu ị werela the only brother gị na-apụta na social media ekpu iri gị gaa were gị na ndị kidnapper plan ya kidnap onye eze ruo today gee join ya aka okongwu dibia you punk criminal you that can do anything for money you join hands e kidnap all your brother e kidnap onye eze jesus ịma ihe ọla gbasara data onye eze jesus you are aware of it. iwe eh, choma ji choma em kwuru ya ga-apụta bịa sụọ ọfọ na gịnị ga-emekwa chioma in few days chioma is still here now to tell you that your hands are dead ịma ihe mere onye eze jizọs you are aware of what happened to onye eze jizọs and anyị ga na-agbago ụgwọ ya ịmara na ndị ahụ gị na ya planịrị a e kidnap onye eze jizọs okongbu dibia go and bring that young man ọkpa ụmụ o nwere ụmụ Not only that, dábàtí onye eze Jesus video. dábàtí onye eze Jesus video. Share it on YouTube because Facebook is not monetized. Each or each, your your brother detriment, your brother pain. Ego. Okay, you were a demon, you were a criminal, you were the, the people should arrest you and investigate you. Am I here, only eze Jesus? Because I see no reason why. Ebe people na mo onu ne eba akwa na-eti maka onye eze jizọs gaa gaa na di play ibu plan onye gị na gakwa eweta akaụntụ ndị mmadụ achụ gị ndị mmadụ achụ gị ndị mmadụ achụ gị den geshi ebe ahụ uche nwaanyị ya gwakwara gị nwaanyị ya mekwara nwaanyị emehụ ị mara na ebe idowara onye ebe je onye eze jizọs nọ ga-wepụta ya if you know where iji hide ya yarụmọ gị na jee park kwụ na organize this thing unu aga onye eze jizọs ebele pọl unu towereta young man unu aga kpọpụta ya chineke abụ ụnụ ọnụ kụsị arụ unu na-eme akarịala ịtụrụ aka n'ala gị mechaa onye eze jizọs si ibupụta voice record na ịbụ infection so data aka ịkụrụ n'ala imezi ya data aka ịkụrụ n'ala you finally executed your plan you must bring out gị na ndị gị na ya kwụ kidnap onye eze jizọs Because see, all I made that and you say Jesus today, no gimishi. You are the bread. Because that time when you say Jesus, you release it. Your that voice note in a live video. Ah. You are the one that it yakana la. Nihi gemo you say Jesus, we hama no wa. Our people do forget easily. And we don't forget. We keep everybody's record in our palm. You we keep everybody's record. Idurishi for any Jesus so opening um, voice record to nwere privately. and playing a bit now. Ihe niile unu na-eme wụ ka iji gbara ego ga du isi na gị mechaa onye eze jesus ihe ị ga-eme ya you have fulfilled your promises go and bring onye eze Jizọs back yarụ ma ọ gị na jee paak kwụ plan ya anya ga-ekwuo yarụ na waja waja anọ because I see no reason why Waja waja ja putashi. Don't raise money for Onyezi Jesus. I see no reason why. Because gina yana anoko. Ya puta be may oppose. I remember the day I was calling. See, everybody puta. out can support all this Onyezi Jesus. Sonya la mune nko mune yatinye. Waja waja stood against it. The same waja waja mere game fight. Nyegi one million. What is going on? What is going on, Umibo? You guys should start asking questions. Is Onyezo Jesus not related to Okongu Dibia? Is the same Okongu Dibia did not threaten Onyezo Jesus? no Why are you guys pretending like you don't know what, what happened? Is Waja Waja not the one Onyezo Jesus? Sorry, I'm um, Okongu Bajere kaya nke ya na ihe. Ehuna J Waja Wada Wada How many here ihe mere? Jesus? Three of them are suspects. Nda, three of them my ihe mere Onyezo Jesus. Because number one, number one, onye mekpọrọ ya bitterness so mekpọta ahụ gbasara gị ị na-eziokwu di bitter truth is bitter so calling it bitterness I can relate to your pain waja waja why are you opposing that people should not contribute to money for onye Jesus waja waja why did you give Okongwu tipi one million naira does it mean you are the mastermind and ground that person in this thing? Does it mean that Ojoa will depend behind all these things? Three persons. Waja Waja is running J Park and uh, and the uh, Okengudibia. Ihe me onye Jesus. Waja Waja stood against it. J Pipe stood against it. Waja Waja stood against it. Okongudibia buried Jia Bare Goshigi Jawa YouTube ga click one one, one, Okay. Gigawa YouTube, because Facebook is not monetized, and YouTube is the next alternative where they can go to make money. Ị ga gwa anyị ihe mere osu onye, ị ga-abịa sorry, ị ga gwa anyị ihe mere onye eze Jizọs ekidnapụrụ. You have to come and tell hụna gị waja waja na J-pipe, three of you. ndi Igbo gide nnu. Ndị Igbo gide nnu. Ha gide unu. ma ihe mere onye eze jesus Ọkọnkwu dibịa go and bring out onye eze Jesus ebe ito nwere ya nke na nke ọla ịnọkpọ ya chepa fire you know because enweghị anything ịbụ for ha iyi mgbe onye eze Jesus buputere rekọd ebubu infection ebubu high class infection ị na-agwa ya na gị kụọ aka na amụ gị like this amụ ga-ada kpokom na ịnwụchakwala anwụọ soro nnọọ meditin ahụ ị ka bụkwa dị ọrịa is all over you. It's written all any woman that messing with you now, her name na sorry. But it's quite unfortunate to call you again, Gebunya another man. Call you Bunyana will also give it to another man. Oh yeah, with the problem I get winner. oh Aya, Otila. Fuck off. Bye. Bye bye. No need of you being here. This place is not meant from the game heart attack. You want to go? So go and bring out a bit over on Jesus. Otele. People have been screaming about it, and you act like you don't know what is happening. Emmanuel B. Domene, your brother, because putere, your record of SED, HIV, Henine, Gadoishi, for exposing you in this manner, that the way he came me chafuya, you went and planned within the kidnapper that young man who wrote today. Ị ga-agakpọpụta ya. Ịhụ na ego ahụ ị chọrọ YouTube ị ga-erigbu onwe gị ọwọ onye oshi dị ka gị ka ị pụtara na ndị Zion chiginye ya enye gị 200,000 ị na-eji condition nwanne gị gaa na-akpa ego na YouTube while you cannot collect 200,000 can't you see irony of stupidity can't you see irony of lies and stupidity nọ gị n'ime can't you see it who is fooling who okongwu dibia ka onye na-efu onye ịkpa ọrịa ịgwọpụ onwe gị I promise you 200,000. And you can, who is this person trying to join? It is okay. You can join. You can request. You can join. Join. At your condition, Eporia now. that disease is still in you. That akahe corona mukokoka still in you. And the when went to audacity na Zion shene 200,000 nagajo. Kijikwa you wudro onye that you will not collect. Eh? Killed you would that you will not collect. So this is how J Park has finally reduced all of you to zero, to nothing. This is how J Pipe has finally reduced common 500,000 because of you Babachitere. J Park and Woody Higa Bachitano Sa. Eh, eh guys, listen. Ndege me video, you alert me. Ehuna, zero minus zero, zero minus zero oh ya na nwaanyị na-emefu onwe ha na this blew up eh? em wagara wagara nke a na-erepụ ụmụ nwaanyị bifo ya bifo enye gị kọntent bifo gị na ya emekọ ihe em ebonilo son ka ezi aha ya again em were de akụ rubbish na-aṅụ mmiri amụ na ya nọ na sweden let me know when all this useless ụmụ nwoke amụ mmiri made video about me you want to go? Let them Ramehana video. Let me know. Yaroma network oh got them. Do not request to join. Please go and get a better network. You want So all these people made a video. Let me know. And I'm that video. Onye only send them. Go send them. mmiri mma ekwu anything about wagara wa achọ m nke ahụ mmiri mma bịa confess ya to the world that wagara wagara and akpọ wagara wagara erepu ụmụ nwaanyị n'ike before any haro, roo eh? ana m editiri m that video editiri m that particular video that useless seed idiot And na wagara wagara Ke buzọ repuo gị buzọ repuo gị before any gị looking at content, ya eme content editiri m video ya eh? J Pipe now is running around contracting all of you to come and to come and defend. Let me tell you, eh? <laughs> Imagine like at this social media. But time you feel no get you Your record is there, but all depends on what room naka. Only can room this year. Only can room next year. All depends on what room naka. You what I go? ịghọta ihe mmiri o dipendịrị mgbe o ji ru m n'aka ịmara ebe ịdọwara onye eze jizọs ịmara ebe ịdọwara onye eze jizọs ị chọrọ ịbịa gbara ego na yutubu ị mechara nwanne gị vidiyo onye ọla na-ebu akwa na ya kịcha bewa yutubu bịa gba bịa klik so you can see the full video because you were demon look at it common video ị mere for everybody to sympathize and see how we can help onye eze jizọs kịcha my yutubu Akwenye kwere 200,000 he's looking for YouTube money. <laughs> okay, I don't, I don't suffer. Now, let me go to um, idiot first son. I know I had that that idiot. Name I one on am I'm a lot of people called me. I am go meeting a video. Isuzu Isuzu this time at eh? He's Eh? Isuzu Isuzu. Oh man, I'm I'm a strike why YouTube mad go whip my video. You know why I'm telling you this now for you to know. Jokwa, German First Lady, and many more that didn't destroy their YouTube. They pray. Now, now this mortuary bomb on South Africa. Up one minute, I go guy today. Now, South remove my video. What lost son? Remove my video from your YouTube. I may destroy it. this your looking looking money. Remove my video from YouTube. That problem of money. remove my you. You know, say I don't tell you now. Remove my video on your YouTube. Remove my video I don't miss you on that side because I'm a neighbor who Remove it. Okay. No need of a watch, mad woman. Lenu, wait, can before my block okay, can can we go on Is this one? Hello? Hello? Hello? onye a na-request I'm bringing that idiot that you requested. I'm bringing you in. Which I'm can be on my live program. Uh-huh. Hello? Yes. Now what? You can make it in. What, what would you do? What would you do? Eh? I grew up in Nigeria. All this shouting doesn't move. Me. I don't give all this, uh, a fuck. Childish, I do not uh, fucking give a fuck. All this childish tantrums I do not fuck you. Are not, you're not going to do anything, no. Uh, you're not fucking going to do anything. You're not going to do any fucking thing. You are not going out like you throw up in the hood in Nigeria. Don't give a fuck. Don't fucking use my platform to insult yourself. Dignity. There's no there's no cause that will move me. I start yelling from childhood. Let me channel. This shouting. I'm a channel one have a machine gun for you, sir. Don't don't don't don't watch me. Chicago. What would you do? Yeah. I don't know. Ị na-echi in a na na-ebugharị n'obodo oyibo enwechiwa ihe m ji eme. Ị na-echi onye na anya ihe m ji eme. We're <laughs> into production. Don't leave me out. Igbere kamera na-ama mme gịnị? Ka mmata ebe I'm in Chicago, nigga. I'm in Chicago. Chicago is full with junkies. Chicago. 100 euro, they will beat you up. You know that. Look at idiot. Chicago, they are filled with, uh, look at, look at, with look junkies. At, look, at, look at idiot. Look at idiot They want the network. Look at Aturo NY network. Get sent 100 euro. Look at Aturo. Come on, Jaganya, you listen and you say something? Come on, Singapore, your network is disturbing me. I just, I just from baggage up, Gabia join Yamu. Look at idiot. Look at it. Onyananya lift. Onyananya lift, lift, lift look at one day. amadị m na Germany ka ọ nọ lukata atụrụ na ọ ga-akwụ lift kwugide gị na ọ ga lift kwugbuo gị ịbịara ime amakwa nda inwe dị good netwọk ga-abịa ga-abịa chinye ga-esendịrị were that 100 euro jee zụrụ good netwọk chineke ama gị rubit idiot lekirikira gịnị na onye na-anya onye na-anya lift na-eji m lift ọ na-anya ị ga-anya ga ede ya kụgbuo gị idiot ị nwere arụ na Germany ị bịara iwetara m ọnụ Look at you. Oh, yeah, I live in Nigeria. After that, they live right in the hood. What? The reason why I bring you God, what can get Janama Togo Jo? You are no I'm poor Janama Togo Jo. Aleka. One for shit. Or make me out. Papa, me out. Would you better try open teeth? And I just heads and I hope one you need it. Come on, fuck off for ICC idiots. So, so what I'm so came one but I get the same? the thing can I panic. I don't go block you. I don't go block you. Okay. go face your your your lift job gaa nyagharịma lift I don't talk to lift drivers n'obodo oyibo talk with medical or one engineer one lawyer Mama no na onya onye lift ya kwụchakwuo ya ten euro ya bịa na ma amagharị ọnụ come on fuck off ọsịsọ idiot ị na-abịa ịpata na platform be be talk anyhow iwu onye ara iwu onye na nwere ihe na-eme gị ọ ya nụ ọbịa bịa ịṅụ ara ị ga-aṅụ ịchọrọ onye ga-akpabi mkpụrụ ara chineke kpọọkwa gị ọkụ kọba fụfọ nga iso ma hụrụ ụzọ pịrị afọ nkịta idiot aja ka a cap na na anyị nwere pepụl na chicago ha ese when nwanne e eh, hei chineke na oge taa nweba enwebụ ụdị mkparịba aga anụ m nụchakwa m anụ from internal germany the most useless people no, no, what? german base all men know they are useless it takes few panuru, few panuru. uru ihe nọ na germany majority of them are fucked up because government to feed them they don't they are useless that's why you see them majority of them nọ they are uru nke bara na-enye ha nri ile n'ụwa amerịka ka ọ chere ihe ije nshiga m ịnya ga lift ọwụ ma mpụdasị n'obodo atọmụdastand ụsụ nwakwa nne gị mụrụ gị ọchọghị ime gị ga-abụ uru mgbaala unu not na unu ga-eme enye ọla unu hụrụ intimidates, nigga you cannot see <coughs> I I wish for some of you ga-ahụ face to face gama <coughs> she Facebook with the uh, Facebook with the top my little bit ndala okongwu oh, dibia ị mara ebe itowere ị mara ebe itowere onye eze Jesus it's time we start asking you where is onye eze Jesus ị mara ebe itowere onye eze Jesus go and bring onye eze Jesus back we will not allow you to eme that young man because ihe ọdaba onye ti jọs nwụọ tutu a gị gburu ya achọgide onye eze gị sọtụ tutu ya nwụọ go and bring back onye jesus ị mara na ndị gị na ha plan ya waja waja jee Park. and you after your few, after your few, my you ma jesus because waja waja wụ na controller anya wụ na director anya wụ na movement unu mara na ihe mere onye eze jizọs wepụtanụ ya chineke akpụ na-atọ ọkụ unu mara ihe mere ya bupụtanụ ya ntọala agacha petition and another thing is that i heard that you guys wrote petition that you guys going to arrest me and then we nwekwara um, ndị hmm, chejide enwebeghị m anụbe unu ede petition chere ex convict now listen to me hmm? ị na-emekwala ịhụna m na naijiria gbọ bikos ama arụkpọ gị your remaining eye ịhụna ị na m na naijiria stay one mile one million miles away keje pak wama ma ebu ihe aka fopụta ya spam niile ha gbajuru ya n'ime ime afọ the best thing unu nọrọ far alaw this police unu to near me mgbe agbago unu ka ụnụ hapụ kweshọn ma ashina ihe em ọkwa eyiri eyi adịghị eri nwa mgbọrọ ị nọnakwala ihe ọbụla ị na-eme do not near me I'm just being on a na-awụ gị aka n'anya the remaining one ashawo wụfọrọ froggy eh? for your own good I heard that you was doing program with uh, J-Pipe the other day and you start showing village mama ma ala 100,000 let me tell you ịhụ na nga ụgbọala ahụ ebe ahụ o you know he's from that place before ala ebe carry 50,000 naira the only thing ime na ala ebe who ji ime increase wu before that year because be batrabia. Before when you eh, move over how many plots of land, they will put up the other part of Ngobal. I wanted to use it for farming. Aleba who then always because people oji 300 to 1 million to 3. So those things all you got when it comes to Chanango 20, 20,000. Don't even allow it to confuse you. You know that land that I worked before. That thing I want to if it's not Zion coming into that place, and what do you know be that place? That place not The great Ohem that this man is useless. That's one hand of an Onyoshi. He owes Zion every loyalty this life. Because without Yaroshi, I'm um, Zion They wanted to go before this place. come, Many people could have appreciated it more than this useless people. ịghọtago this idiot chiga gị look at my house ala ebe ahụ mgbe ọ zụrụ ya oruhu 10,000 I have to be honest with you don't be deceived by rubbish awụ m etoro ma ebe a na-eje na-ejie ya ha ya si erere ebe ahụ ma ọ zụrụ ebe that's in look at my house and idiot be stupid there is no tiles tile nwe ụlọ gị ụlọ gị dị ka ụlọ ụlọ ebe eji aha nke ndị oshi ụlọ gị dị ka ebe eji ebe all these criminals na-ekidnap people ịghọtago all these kidnappers o ji ka ebe ụlọ ọwa ichi gị ya wụrụ ihe ịrụ gama ma ịrụgo ụlọ oke one ama ma ọgwụ ụlọ oke sekọnd ama ma ọgwụ ụlọ ụlọ ụlọ ebe a ga na aha nga egbe ndị oshi in fact the thing na-enwe enweghị structure I don't know why you are sampling it. Or because of a bad fence, the thing the fence around, I don't know. Cheap land, cheap, cheap, cheap structure, cheap everything. Everything you it makes no sense, no ties, no no. There's nothing to write my about. Okay, in a shiny and my hash I'm gonna hear My brother, that's the that land is I carry three hundred or four hundred thousand in Bezor. I have to be honest with you ngọkpala just rụdala iwe elu si obi ka obi bara and eme na not dị ịrụgba na I'm mgbe orula 50 years I ka to anya adị bak ịrụga ama maka ahụ ọ gbaala 350 years so no dey cap you no get capping you no get capping everything about you is your poverty is written all over you Don't be ndọrọgba ihe nyere gị aka ana m chichi ga-apụta senate next time let me tell you before God. pụta sinetaga m eje were ụda akpụ enyi were zụtara gị mma like sorry zụtara gị rope so aga m eki gị from there ma dọpụta gị because ama m chi go anywhere ki all these things is look at ebe get it look at ebe get it now when the land rụcha 10 10,000 20 20,000 ka ị zụrụ ha no deceive yourself guys you see why I'm bringing this topic do not allow the nwere ike village half plot to village itself, sef ọ dị ka nga echere ị gara ọsụmeni ga zụọ ala onye mụrụ gị wuo onye a na-azụ ala na anambra steeti can you even buy even quarter of a plot And na-akpọrọ 10 Now na-akpọrọ gị 50 100 million go and verify ala village anyị we ala owere ọnụ owere emepere emepe if if lie try to go to any anambra state to go and price ala ala village so many bani. if lie make make water now. nwa ekochukwu m ị chọrọ ịma pipụl ji ego wụọ tụrụ ya enta e e e anambra steeti osumeji ọnnewi jee sụọ ala ka mmara onye mụrụ gịnị ka mmara onye gwụ nna gị shut the fuck up yonoba ala ndị ahụ ncha 50 50,000 then look, look at my house look at house oh, owi you no put on structure ala ọwa ajụ oyi mkpa ọwa ajụ oyi ịbịa na osumeji zụọ ala by then ikwu okwu I will listen to you go and verify ala eh dịka ihe eji ihe eji arụ ka eze aha ya họteelụ na na na na Lagos or na Abuja you iwe onye ị ga-ahụ one village inside inside ọsụ sị gị ala anọ nga awụ 300 and something million gị sị go and price gị na-ewu n'ebe ka m na-ajụrụ ajụ one place agwara gị shi ihu na this life editamụrụ ebe a mụrụ gị and determine what you will become edere gị poverty n'ihu ịgbacha elu gbachala you will reduce enweghị n'oge n'ime that will exist you are close oshi oh, eshi eh, from anya anya ịkpọ kụsụrụ gị pụtawa anọ n'oge wa wụdị eze petition ọhịa oh, m ji apịaga gị ya ka ime increase ka ime increase the petition ị gaala na Nnewi ma south ma east ma west ịzụtala ala chip nke mmagodi nke o! ebe m chiri pụta ebe echiri mụọ ọmụ. mgbe m chọrọ ịzụ two plot na osumenyi emere m like this emere m otu naanị two plot o ego m jiri zụọ almost 20 plot na owere azụtalibe two plot na ọsụ look at you some na-ekwu okwu gapụta ndị nwere ndị nwere property na village come shọtọ, come on shut go inside go inside emechina m ọnụ nyere gị na-eme m Oh, Come and get inside. When men talk village oh, got matter the level and the class where the person belong. Hmm? Hmm? That matter where the person belong. Go and verify. is verifiable. Go and confirm. Ala ebe ka nnu. Dakpụcha one naira two two naira. Can ị pụtara na eji anyị look at my compound and the compound to go with me honey. compound to go with and who enweghị ihe mpanụ even here. She can manage what is going on here what is going on here there is nothing to oppose gagari gagari gagari gagari machi ọwụ fensi gbara ka isi gị anyị ọwa ala wụ ala tenten kobo ka ị zụrụ i don't understand Can you try to intimidate na rọbish I na nwa nwa naira ahụ isiga achọgodoro m ịma who is the guy who are the guys that's onye m jikwa unu onye ahụ enwekwa ahụ egwu ya ni ị gaa n'ọsụ ọ ị gaa na ndị nnewi ọ nnewi taụn gaa zụọ ala ụdị property ahụ ị nwere nwanne ma na-ekpupụrụ n'ugo okpu na shi na irugo you are nobody shut the fuck up aka ike everything ahụ iji nwanne ịmaka ọ maka na wota ga m bidoro zụwa ala ị ma na ọwụ tanka ọrịa nga ijere mberi ọrịa nga ijere amorie all these things wa leje azụ chefuo totago ị na-ajụ m vileji nwere ihe gbasara mụ na gị why would you ask me village and from osumenyi what's, what's my business and you yeah? what is my business and you asking me where i'm from osumenyi ị chọrọ ise gị ndị kidnapa m yọọ Joaban gị esendara m ha do you want to send them etila ahụ gị ee deal ahụ gị ndala ndala eshim e nga nne gị osumeni how about that mgbe because bikos na asụga m owere ohe mere ohe mere m onye owere because I speak owere that's what made me owere woman and na-akọ iri asịga m aghara anyị ga-aghọghachi anyị nwaanyị Anambra ahụ sometimes nna ahụ ndị kọmentị come on zuzu unu fọnụ m ihu to I own you guys any plan okay unu na-amata nga nga na ngwa onye ọsụm gị na gị eme what will change about it what will change about it do I owe you any further explanation iwu nne m ka iwu nna m ka iwu my relative ka iwu onye ọsụba anyị iwurugodo onye ọsụba anyị do I owe you any explanation ana na so escon Please stop showing us that raggedy ass property. Oshonu, stop showing Oshogun. Oh yeah. long. Bye bye. You go. stop showing us Alanda Edwara. Badi menyere giya for free. Because ebe can nahu or what to the shishi before that dia but that dia. The way that place, that place way bad to Nobody they even like to come there. So what are you showing us for? None that you are born in anambra state make you a rich person gị nwere anya ma o jigashia come on, go and go inside he don't want it You want to go? despite that eh, j pipe oh, that idiot a na-akpọ j pipe ka ha na ka ahụ shi bendan colet egbuola ya eh. despite that oh oh oh, oh, oh nna ya rụchara ya agagba ya Christmas color Gabaya all all colors of the whole world Eh? n'ụlọ ahụ nna ya gbara color what one billion times that one na m na gị the truth o oh. him na anwe dị ala enwe ọfọ nke a ga-achọ ịzụta n'ọsụ go and try go and try we are rich in every ramification enweghị ebe ị ga-adị I achị ga-ala ọsịmị go and price na ịzụta gị abịagba m ịzụta m azụgharịa gị I will buy it naanị two plot m zụrụ n'ọsụ ebere m akwa eburesia gịnị nwụchikwa na m achọghị na m hapụ bifekwa na akọ agagara m ije nọ na ya gaga ije nọ na ya gaga ije nọ na ya gaga ije nọ na ya gaga emechara mata point i want to give up ọ na-afọ atụrụ enye ama m mpa ya nyere ya ebe ahụ for free o ụlọ oshi gaga onye for free ndekọ ka ọ zụrụ azụ 50 50,000 or 10,000 ala arịkwa ọnụ ebe ahụ bifo ha emekwara o jiri rie ọnụ na-awụkwa ebukobi Obi wụtate Ebuka Obi sapenda onye agada ekwu ụka ọkụ ahụ kwa ebe ka enwe for 20 something years onye ji eji n'aka ngwa ihe dịka light he is an nobody oh. ọhịa mere m ji isi onye wo nna ya o ji atọ ọkụtụ nwa ọsụrụ ya mụ ọ ọmakwala ebe m si pụta ọmakwala na anyị wee nyi atụrụ jamina m ọrụ ịma nka nna m shepụta iji abịa eme na m ọnụ onye wu gị inwe last name inwe inwe steeti name ya bịa eme na m dịka m ọnụ atụrụ ụmụnwekiri na ibe eme ndị ya bịa eme na m ọnụ ị ga-abịa ebe oge echi ihe ọ ga-eme n'ụmụ ada ọsụ ndị amụrụ ha jigo dịrị ichi amụrụ ha weta pọl na iji atụ akpụwara akpụ asọngwụ ya abịa shem you talk to me agbagbala ọnụ gị na see onye mere some women ama their worth ịmara your worth enwere ebe somebody ga-akpọ aha gị chichido ebe ole ka iwu onye bole ole ekweghị onye bụ ga-eji sense mind nọọsụ plus gịchi mbali lulọ lulọ ya gịnị gịnị mma gịnị kwanụ ọ maka Facebook pụtaziri see I still know my route o I still know what I work for i still know my ground nwanne ime nne ha ụma gị acha arụsị gbakara ike agwa ya jiri kpụọ ya arụsị gbakara ike gajegbu gagwa taa nga ka esi paa gị chineke akpọ gị ọkụ na-abịa m oge eke ka ịbịara the same category onye ya ma ọnụ acha wepụta ya ọnụ asị na go ọwụ ishi isi ole fụa ekeme ka mara ebe a ga ga ya ni before ya eruo gị aka chineke bụrụ gị ọnụ I'm share with the head of the head of petition that's why i'm giving it to you what uh, what uh, because i want you to increase it so jumanu idiot I na the sea. She. Are you a onye eze Jesus? nọ ngara ngola ọla ya na wa paaki waja waja plan the dome dome ya ha kpọpụta ya because igbe a ga-ebi taa ọ ga-ebi echi who is this one ekwuchila ike hapụ ha na ma blọk ọhụrụ ekwuchila ike nke kpụrụ na get send ya ya ebe ochi bịa this page is not for everybody ịghọtago so like i said okongwu dibia ịmara ebe idomere your brother ịdụrụ aka n'isi because o rilisiri ebe ahụ boko boko boko. All release ebe ịpatara hiv pata syphilis pata all manner of stds gịshi kama happy igbu ya ka ịkwuru ya and imezuru ya so people should ask you where about your brother agịma nga ọ nọ agịma nga ya wụrụ na any sympathy or any remorse or any empathy regarding about that young man a na-achọ achọ asị na reason why you should iji ya akpa ego asị na reason why iji shine iche wee Can anyị gawa na YouTube ga click we gị pay we gị click and pay why would we do that because ị nwere ulterior motives you have already executed your evil plan ị ga-apụta ị ga-akpọpụta enye eze gị ngala nke ọla eme idomere ya anywhere idomere ya ị ga-akpọpụta because oshi anụnụrụ na-esu wit ndị dibịa ọ na na-ekonid na-ekiri kidnapin niile a na-eme na isti aka okomgbu dibịa na-eche paakị nọ ya kwuo ndị gị na ha niile na-akpụ dis game guys esi akpọpụta ha unu ga-akpọpụta ebido nwere dis young man because ị e na social media you later accomplished it <laughs> Chelsea ndewo ịghọtago so ị ga-apụta gwa anyị ndị gị na ha kwuru mee this evil plan i will keep asking you your brother's life ebe ebe nwanne gị nwoke na ị ga-akpọpụta ya okay you must bring him out look at look look look at onye zion na-ekwe 200,000 look at atụrụ look at atụrụ look at it ndị zion na-enye 200,000 jee paakị gị na-ashawo nwaanyị gị ịhụ na ma m delitichara ọdịsi dị otu na-abịa isi evu gị ma m delitichara ha ma m waipụchara ha out ma bịa face wuma ga-agbịrị n'ahụ all this underground action na content creators na-atụ ka ego agara m ama ha ndị list nwere I get to Nigeria ndị niile tụkọrọ ego teela m petition I go know them hmm? and I will inform the police people na ashina okwongwu anyị ji dibia iji ji um I savuola m the video that ị up to 100 million so police gabale na napụtụ those money go? Uh-huh. so ha ga-agbalị napụtụ gị ya mm-hmm. because onye na-echebe polisi anakwa agba aka mm-hmm. so as you are writing this this thing <laughs> talk on my own because nwoke get naani naanị ga-epave way you must bring out this 100 million you made in China according to Oku um, okongudibia anyị I'm the ma bọịsị ndị eji anapụ nke si ịlaga isi ha how gị iji ego ha how gị ha jidechie gị ike ịkpa ego your your your your wife has has confirmed it um Okonkwo-Dibia has confirmed it ịkpa money nwegide gị nwa ha kwara gị December ga-estula nwe ya ịghọtala so a book ga-abịa bupụtachicha everybody everybody pay gị ego ma ndị ka because ọchị jere na china make over 100 million so there is money and ị na-agwa anyị nke Seaman Global si nyere gị 1.5 ị na-agwa anyị nke ọdọnye ịnyịnya na Anambra steeti amam ihe kpọrọ ya kpọ o nyere gị onye niile wegara gị ego so there is too much money ndị kidnappers niile nọ na east gbawa ha that this guy bụ ego na-abata this time ụlọ egbula ya egbuo just nara na ya the money pụrụ ụnụ ya gwa nwaanyị ya ya 100 million No mgbe because someone nwere nke make mekekwara na wedin so there is money unu ga-eriju for this Christmas pụrụnụ ya ndị otu ya na ha confam ya n'ike n'ike ọba ọbagali ka ọ gị na ọchụ na aha ah, ya wa ọbagali nke a tụrụ olu toro toro dịka toro were n'olu dọtịa ya olu amam ebe ọ South Africa agụwa na agụgbu ya 500,000 nye ya na koeri akoeri ọchụ he's doing well so all of them have as all of them have confirmed that on on eme ihe dem um, na o bute money put the money oh, wagra wagra nke a na-ere epu this one before you make gị contact ya bụ or gbaa gị n'ike mkpi mkpi gbara wagra wagra mkpi gbara nne ya a na Obi gị ọbụ ihu gị ahụrị ọ ya mkpi gbara nne ya oji oh, oh, anya you must dash him unu agazila na nke ya enweghị niti na ụmụ m na-ekreti so ibe gị na-eji ego achịnye m ego bifọ m na gị ekreti ke gị wụ aga m ara gị bifọ m aga ekreti nyere m egbukwe gị ekwesịrị iweta gị laite ewere amụga ahụ jabie ya ga nwụọ gazuo ike oche ekwesịrị eweta amụga ahụ na jabie ya iwe useless igbo storm iwe disgrace you rape our, you rape our sisters in the name of content that's what you do That's the men are fighting me. Useless, useless men. Very useless men. Hopeless men. Before again, I just create a content. So he can go. He will never do it for you for free. What what what what gonna what gonna no shit? Rapist. Rapist. Okay, push or why did he care? Me try me try me again. Very hopeless man. And I watch him up, Negi. ijera ma nne gị ijera nne gị chineke apụọ gị ọnụ amusu amusu look at them gathering to fight just hopeless men everywhere ụfọdụ pa infection nkọmgbu dibia ụfọdụ nwoke ka ha bụ ha gbaa gị n'ike do anya chinne gị nne gị pọdụ ụmụ nwaanyị ahụ pa chinne gị ji ahịa gị gbaa ya n'ike useless useless set of people ndaala ndaala bunch of fools gara nne gị God, you will not do anything. Majority of them know. This is how majority of them are. This is how majority of them are. In that kidnapper, get down to chair park yo. Ashi no opu can ikendo to ya kugaya okong butibia. Ashi no opu 100 million, no make 100 million. Get down here, share one video alert them ịmara ndị ahụ eji anọ awọlụ ebe ke non completed building jenu nyenu ya information shi anwọchi jee paaki Park? over 100 million bata na china okogbu dibia said it pass the information let them know ọ uh, over 100 If na east nụrụkwa olumo there is new man coming the new money making machine ọ bụ the money apụtaga that's what they told us in case of tomorrow ka ya bụkwasị na unu unu target target unu should be the park opu ego and don't na-enye all this content hungry creator all these content hungry creators only got 100 500,000 to come and go okay Jenny and the kidnapper because you're wasting your money Jenny you are wasting your money they cannot stop me um delete chahame face yegi photo photo ike emerela m exam to that to Otula sugar must be examined. Ị ga-emerela ya. I see no reason why you're touching from it.